n'izu ọzọ n'izu ọzọ n'izu na-abịa abịa n'izu na n'ọnwa ọzọ n'ọnwa na-abịa abịa n'ọnwa na-abịa abịa n'afọ ọzọ n'afọ ọzọ na-abịa abịa n'afọ n'izu gara aga n'izu gara aga n'ọnwa gara aga n'ọnwa gara aga n'afọ gara aga n'afọ gara aga ị gara akwụkwọ n'izu gara aga ị gara akwụkwọ n'izu gara aga mba agaghị m akwụkwọ n'izu gara aga mba agaghị m akwụkwọ n'izu gara aga mmiri ozoro nke ukwuu n'ọnwa gara aga mmiri ozoro nke ukwuu n'ọnwa gara aga ee mmiri zoro nke ukwuu n'ọnwa gara aga ee mmiri zoro nke ukwuu n'ọnwa gara aga mba mmiri ezoghị nke ukwuu n'ọnwa gara aga mba mmiri ezora nke ukwuu n'ọnwa gara aga mgbe ole ka ị ga-arụcha ọrụ a mgbe ole ka ị ga-arụcha ọrụ a aga m arụcha ọrụ a n'izu ọzọ aga m arụcha ọrụ a n'izu ọzọ aga m arụcha ya n'izu na-abịa abịa nwanne gị ọ ga-enwe ike ịga akwụkwọ n'afọ ọzọ ga-enwe ike ịga akwụkwọ n'afọ ọzọ mba nwanne m agaghị enwe ike ịga akwụkwọ n'afọ ọzọ mba nwanne m agaghị enwe ike ịga akwụkwọ n'afọ ọzọ mba ọ gaghị enwe ike ịga akwụkwọ n'afọ na-abịa abịa mba ọ gaghị enwe ike ịga akwụkwọ n'afọ na-abịa abịa ọ bụ mgbe ole ka onye nkụzi unu ga-alụ nwaanyị ọ bụ mgbe ole ka onye nkụzi unu ga-alụ nwaanyị onye nkụzi anyị ga-alụ nwaanyị n'ọnwa ọzọ onye nkụzi anyị ga-alụ nwaanyị n'ọnwa ọzọ onye nkụzi anyị ga-alụ di n'ọnwa na-abịa abịa onye nkụzi anyị ga-alụ di n'ọnwa na-abịa abịa n'afọ gara aga arụrụ m ọrụ n'otu ụlọ ahịa n'Ọnịcha n'afọ gara aga arụrụ m ọrụ n'otu ụlọ ahịa n'Ọnịcha n'afọ ọzọ aga m arụ ọrụ n'otu ụlọ ahịa n'Ọnịcha N'afọ ọzọ, aga m arụ ọrụ n'otu ụlọ ahịa n'Ọnịcha. Ọ bụ n'afọ na-abịa abịa ka m ga-arụ ọrụ n'Ọnịcha. Ọ ka anyị nwaa ịga ụmụ n'izu ọzọ n'izu ọzọ ọ dị mma ọ dị mma ka nna gị kwụọ ụgwọ ya n'ọnwa ọzọ ka nna gị kwụọ ụgwọ ya n'ọnwa ọzọ mba ọ gaghị akwụ ụgwọ ya n'ọnwa na-abịa abịa mba ọ gaghị akwụ ụgwọ ya n'ọnwa na-abịa abịa ịzụtara gị otu akwụkwọ n'izu gara aga ma ha anwara m ịzụtara gị otu akwụkwọ n'izu gara aga ma achọtaghị m ya jụọ ya banyere ya n'izu ọzọ Jụọ ya banyere ya n'izu ọzọ. Ọ dị mma. Ọ dị mma. Achọrọ m akwụkwọ ndị a. Achọrọ m akwụkwọ ndị a. O nwere ụmụ ewu. o nwere ụmụ ewu otu akwụkwọ otu akwụkwọ akwụkwọ atọ akwụkwọ atọ akwụkwọ niile akwụkwọ niile ọtụtụ akwụkwọ ọtụtụ akwụkwọ akwụkwọ hinne akwụkwọ hinne nnukwu akwụkwọ nnukwu akwụkwọ akwụkwọ ndị a akwụkwọ ndị a akwụkwọ ndị nke ya akwụkwọ ndị nke ya ụmụ ewu ụmụ ewu ụmụ ewu anyị ụmụ ewu anyị mmadụ mmadụ ọtụtụ mmadụ ọtụtụ mmadụ ndị mmadụ ndị mmadụ ndị mmadụ a ndị mmadụ a okenye okenye okenye anọ okenye anọ ndị okenye ahụ ndị okenye ahụ okibiri okibiri okibiri niile oke biri niile ndị oké biri ndị oké biri onye nkuzi, onye nkuzi, otu onye nkuzi. otu onye nkuzi, ndị nkuzi a ndị nkuzi a ndị nkuzi niile ndị nkuzi niile onye ọrụ a onye ọrụ a ndị ọnụnwa ndị ọnụnwa onye ọbịa ahụ onye ọbịa ahụ ndị ọbịa ndị ọbịa ọtụtụ ndị ọbịa ọtụtụ ndị ọbịa onye ahịa onye ahịa otu onye ahịa otu onye ahịa ndị ahịa ndị ahịa nwata nwata ụmụnta ụmụnta nwatakịrị nwatakịrị ụmụntakịrị ụmụntakịrị nwantakịrị nwantakịrị ụmụaka ụmụaka nwa akwụkwọ nwa akwụkwọ ụmụ akwụkwọ ụmụ akwụkwọ nwoke nwoke otu nwoke otu nwoke ụmụ nwoke

olee nwe anyị nke olee nwe anyị nke ụmụ nwanyị ụmụ nwanyị olee ụmụ nwanyị nke olee ụmụ nwanyị nke okoro Nwokoro Nwokoro okoro okorobịa okorobịa nwokorobịa nwokorobịa ụmụ okoro ụmụ okoro ụmụ okorobịa ụmụ okorobịa agbọghọ agbọghọ nwa agbọghọ nwa agbọghọ agbọghọbịa agbọghọbịa nwa agbọghọbịa nwa agbọghọbịa ụmụ agbọghọ ụmụ agbọghọ ụmụ agbọghọbịa nwa agbọghọbịa ụlọ ndị a ha dị ọhụrụ ụlọ ndị a ha dị ọhụrụ ee ụlọ ndị a dị ọhụrụ ee ụlọ ndị a dị ọhụrụ efere ndị a ha dị ọkụ efere ndị a ha dị ọkụ mba ha adịghị ọkụ mba ha adịghị ọkụ achọrọ m ire akwụkwọ a achọrọ m ire akwụkwọ a achọrọ m ire akwụkwọ ndị a achọrọ m ire akwụkwọ ndị a ewu mebiri ọgba ewu mebiri ọgba ụmụ ewu mebiri ọgba ụmụ ewu anyị ha na-arịa ụmụ ọkụkọ anyị ha na-arịa ọrịa ee ha na-arịa ọrịa ee ha na-arịa ọrịa ị na-esiri ndị mmadụ ahụ nri ị na-esiri ndị mmadụ ahụ nri ee ana m esiri ha nri ee ana m esiri ha nri ndị okenye na ndị okibiri enweghị ike ite egwu nke ukwuu ndị okenye na ndị oke iberi enweghị ike ite egwu nke ukwuu ha nweghị ike ite egwu nke ukwuu ha nweghị ike ite egwu nke ukwuu ndị ọrụ atọ naanị bịara taa ndị ọrụ atọ naanị bịara taa otu onye ọrụ naanị bịara echi otu onye ọrụ naanị bịara echi abụ m onye ọbịa n'ebe a ndị mmadụ ahụ bụ ndị ọbịa anyị Onye a bụ onye ọbịa anyị. Onye a bụ onye ọbịa anyị. Ọ bụ sọ nwata. Ọ bụ sọ nwata. Ha bụ sọ ụmụnta. ha bụ sọ ụmụnta ụmụntakịrị niile na-aga akwụkwọ ụmụntakịrị niile na-aga akwụkwọ okoye bụ nwa akwụkwọ m okoye bụ nwa akwụkwọ m Okoye na Adankwọ bụ ụmụ m. na Adankwọ bụ ụmụ akwụkwọ m. Ana m anwa ịkụziri ụmụ akwụkwọ Ana m anwa ịkụziri ụmụ akwụkwọ m asụsụ Bekee. ana m anwa ịkụziri gị okwu Igbo Okoro na agbọghọ na-egwu na-egwu egwu ụmụ okoro na ụmụ agbọghọ na-egwu egwu na ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa na-egwu egwu